thank you n'eziokwu eziokwu ndị Igbo were ihe dị egwu anyị were mmadụ were akụ were ndị were akụ ya bụ ndị were akọ na uche n'ụzọ pụrụ iche ekelela gị nwa afọ Igbo ebe ọ bụla wee na-ege m ugbu a anyị abatago kpọmkwem n'oge nzukọ egwu anyị nụsịrị ugbu a bụ nwa afọ Igbo Sir Warrior Chineke gozie gị n'ala mmụọ ebe ị ugbu a ọ dị mma cheta na ọ bụ oge a ka anyị ji asụsụ Igbo yere eye wee na-akọwagasị ụmụ ihe na-eme n'obodo dịka o si adị na ka o si eme echi amaechi ugwuele ya na chinchim ịma na ihe kọwara ihe na-eme n'obodo o doro ya nke ukwuu n'ụlọ ọrụ ya ebe a mụ na ya ga na atịgasị ọnụ na ịmụ ihe na-emegasị gị onwe gị na-ege iwe sokwara wee na-atịnye ọnụ n'oge nke arụrụ akara ekwentị ga-eji wee so tụnye ọnụ na ya bụ efu iteghete efu abụọ atọ otu otu otu efu efu na iteghete maọbụ efu iteghete efu iteolu asaa asaa otu otu efu efu na iteolu ya bụ akara ekwentị gị nwa ga-eji wee tinye ọnụ na okwu n'oge nke alụ mana tupu anyị na-eme ụmụ Igbo oge ụgụrụ ọkọchị ihe niile na-anụ ọkụ ugbu a ebe niile na-achara ọkụ ya mere ị ga-eji jisie gbasie mbọ ike gbasie ya ike nke ukwuu na-eji fụ na ihe niile ga-ebute ọkụ maọbụ ihe niile ga-akpọ ọkụ maọbụ ihe niile ga-acha ọkụ na be gị izielu ya ịmara ihe ga-eme na eh, ọkụ maọbụ ọkụ nke gbata gbata ga-ebido mee na be gị biko biko anyị na-asị gị biko zere ọkụ maka na ike nkụcha abụghị ụjọ ugbu a obere ihe na-ebute ọkụ ịgba obodo ọ bụrụ na ị were ikuku mmụọ ma ọ bụ na ite ikuku mmụọ e, ikuku ọkụ nke eji esi nri dị na be gị idetuo ya aka ejikwana mkpọ ọkụ ejikwana ekwentị ejikwana ihe ọbụla ga-ebute ọkụ wee lu ya nso ijiri ya na-esi nri iwere mmanụ eji akwụ ụgbọala adọbakọna ya n'ime ụlọdo maka ụmụaka iji kpa ya ọkụ ka ọ ghara iwufu um, ma nọrọ n'ebe a na-akpọ ọkụ akpọba gbata gbata ụlọ ewuru ọkụ biko ihe ọbụla ga-ebute ọkụ ịchọ ọkụ ị na-apụ na be gị gbasịa ụmụ ọkụ ụdọ gị gbasie ya ike si n'ụlọ ọrụ gị na-apụ ịgbanyụ ihe niile ndị nche na-eche ụlọ dị iche iche na-afụ na ihe niile na-ebute igbute ọkụ maọbụ ịkpọ ọkụ na-agbanyụrụ ya ndị isi ụlọ ọrụ ma ndị onye ọbụla ma ebe onye nta ebe ọbụla ịnọ ma ọ bụ nwata ma ọ bụ nwoke nọ n'ezinụlọ biko zere ọkụ ndị na-achụ nta na-eje agbanye ọkụ na ugbo maọbụ n'ọhịa ka e wee gbute nchi biko ugbu a unu kpachakwara na unu chọọ ime ya ndị ma ndị a na-eche efi ọ na-abụ olu oge ugbu a ha na-eje atinye ọkụ na ugbo ndị mmadụ maọbụ n'ọfịa obodo ndị Igbo dị iche iche ndị mara ndị na-edu ndị a ndị na-anụ asụsụ ha biko sinụ ha ha emekwana ya na ụdị ihe a na-ebute ịgba ugbo ndị mmadụ ọkụ osi na ịgba ugbo ọkụ ọbanye n'ụlọ ndị mmadụ onye ọbụla fụrụ ndị a na-eche efi na-atị ọkụ na ndị n'ugbo maọbụ n'ọfịa gwanụ nke a ma ọ ndị nche obodo biko ya achọghịzị gbata gbata maka na oge a bụ oge ụkọchị abụ m Chizzy ka anyị kọ n'ubi onye bịara kpọmkwem maka na anyị abatago n'oge nzukọ oge anyị ji egbo agwa ya ndị ọsa ma nke mbụ bụ na ọkwụnụ ama na mkpụrụ ụbọchị ole na ole ka ndị isi abụ okpu ndị ajọ mmadụ ndị ogbu mmadụ ndị anọ n'ugwu awụsa na egbugasị ndị naijiria nọrọ wee gbuo ndị agha naijiria nke a buteziri njem ala ya bụ ọchị obodo naijiria bụ Muhammadu Buhari wee zonizie ije wee jee na isi obodo bronu bụ Maiduguri wee jefu ka ihe a niile si eme o jere fụ ndị agha anyị fụ ka mm, ihe si aga ebe a wee nọrọ ebe a wee kwụsie ya ike si na ugbu a ndị agha biko ha mara na obi na-anụ ya ụkwụ ugbu a na ya ejikere na ime gịnị ijikere na ịfụ maka ọdịmma ha ịha ngwa ọrụ na ụmụ ihe niile ga-eme na a ga-achụ ndị ajọ eh, mmadụ a ndị ogbu ọbara ndị ọnwụ ọbara na a ga-achụ achụfuo n'ala anyị eh, ya bụ ndị Boko Haram o mere nke a ụnyaahụ ejikwara ofe okwute wee tụgbuo unu na abụ ọ nọkwa ebe a wee hibe ya bụ bido nzukọ ndị isi agha nke naijiria mere na obodo ahụ onye na-azọ ọkwa ịchị naijiria n'otu ndọrọ ndọrọ nke eji nche ndụ maọbụ nche anwụ wee mara bụ Alhaji Abubakar Atiku o jere fụ ọha ya bụ osote onye isi ndị omebe iwu nke naijiria na-ewefụ ya wee kọwala ya ihe mere edejibe enwe ya bụ ihe mere o ji bụrụ mkpume igbo ya bụ Peter Obi ka ya ghọtara dịka onye ga-eso ya wee zọọ ọkwa naijiria dịka osote ya o jere kọwasịara ha ihe ndị a niile wee si na ọ bụ ụmụ ihe dịgasị aṅa aṅa kọwaa ya maka na ọ na-abụ akpazie akpazie alarụ n'ute oju ekọwalụ ike ọha ya bụ ekwere mmadụ kọsalụ ya na ndị igbo ndị ọzọ gbara ọkpụrụkpụ kọsalụ ya ihe a niile ihe a ka o ji ekọwara ya ụnyaahụ ọ bụghị so ya gara ahụ maka na onye isi ndị oti mkpu ya bụ ndị ga ka a ga-esi tụelu ya ma ọ bụ ka a ga-esi chụ nta ịbịa ya aka isi nke ngalaba ndị ga-afụ ya na otu ndọrọ ndọrọ e, nke eji nchendo wee mara na obodo anyị bụ isi ndị omebe iwu nke naijiria ya bụ Bukola Saraki o so ya ji a ọ bụghị iso ya jere isi ndị otu ndọrọ ndọrọ ndị eji ochendo wee mara ya bụ Uche Secondus osokwaga wee jekọwara ike ọha ihe mere o ji bụrụ mkpumigbo Peter Obi ka a họrọ dịka ị ga-esote ya wee zọọ ọkwa echi Naịjirịa ndị uwe ojii ndị ogbo ọgụ ndị ogbo ọgụ ekwuola na um, aka ha kpara na ndị mmadụ ya bụ mmadụ iteghete ndị otu na-azọ ka m um, biafra ya bụ ndị igbo were onwe ndị otu nke amachigoro ugbu a icheta ị mara na amachiri ndị otu a si na maka ka ha si eme ya mere ndị ya mere onyeisi uwe ojii onyeisi ogbe ọgwụ nke obodo abia ji si na aka kpara na mmadụ itoolu n'ime ndị otu a ọ kwukwara wee sio na m ọ bụ na ụmụahịa ka ọ nọrọ wee kwuo nke a ya bụ isi ndị uwe ojii Chris Ezike kwuru wee sị na m ihe e wetagasịrị n'aka ha ndị a ejidere ugbu a bụ ọkọrọtọ nke ndị Biafra akwụkwọ eji mara Biafra na akwụkwọ ukwe ha na akwụkwọ nta akụkọ Biafra na ọ bụ ụmụ ihe a na ọgba tum abụọ ka akpara ejidere n'aka ndị a niile ya bụ ndị mmadụ itoolu a mbụ ndị otu nke na-azọ ka ndị Biafra weta obodo ha mana amachiri otu a mana Chris Ezike gwara ndị akụkọ nke a na ụmụahịa na ụnyaahụ ka o mere nke a ọha na eze ya bụ ndị ntorobịa ọha na eze ekwuola wee kpọkwuo onye na-azọ ọkwa ịchị naijiria n'otu ndọrọ ndọrọ ọchịchị eji nchen wee mara bụ alahaji atiku abubakar wee si ya ka ọ gbakọwa ka o doo ya na ọ bụrụ na ọ banye n'ọkwa na ọ bụ sọsọ ofu mgbe mkpụrụ ụbọchị ya bụ mkpụrụ ụbọchị mkpụrụ afọ anọ ka ya waga m achị ha na-asị na ha chọrọ ka okwu a doo ya ka a ghara iwu ihe ga-egbochi ndị igbo ịbụ ndị ga-achị naijiria iwepụta onye ga-achị naijiria n'afọ puku abụọ na iri abụọ na atọ ndị ntorobịa na-ekwuo na achọghị ka ọ gbachide n'oge a ya bụ n'afọ puku abụọ na iri abụọ na atọ a bụ oge a na-atụ anya na ndị igbo ga-ahọpụta nwa afọ igbo ga-abịachi naijiria ọkwa ndị ọha na eze ndị ntorobịa ọha na eze kwuru nke ahụ kpọkwuo onye na-azọ ọkwa ịchị naijiria n'otu ndọrọndọrọ ji nchendo wee mara ya bụ alhaji atiku abubakar ndị ntorobịa ọhaneze na-asị ya bịa kọwalụ ha ka o doo ya dosie ya ike na ha agụkwana wee fụ atụmatụ ya nke ọchịsị na m na ọ bụ afọ isii ka anyị ga-eji mee ya na ya ya mana ndị ntorobịa na-asị na ha chọrọ ka m ọbịa kọwala na m ọ bụkwa sọ afọ ya bụ ofu mgbe ga-abụ afọ anọ ka ọ ga-esi wee ka ọ ga-eji chi ka m ọ ghara igbochiri ndị Igbo ịchị n'afọ puku abụọ na iri abụọ na atọ na-abịa abịa ọ bụ ụmụ ihe a na ihe ndị ọzọ ka anyị ga na-atị anya ka m mara ebe Amechi Ugwuele ga-esi wee bata Amechi kedu ebe ị ga-esi wee bata na ụmụ ihe a niile akọgasịrị ugbu a ka ebido na nke mbụ onye isi ala eje na ee eh, Meduguri ya bụ na bronu isi obodo bronu wee jefu ndị agha anyị ịmana mm, e, ndị Boko Haram gburu ndị agha anyị wee jefu a wee gbaa ha ume si na ugbu a na ya ga-afụ mm, maka ọdịmma ha ihe mm, ngwa anụ ahịa na ihe niile na a ga-akwado ha n'ịfụ na achụrụ ndị Boko Haram chụpụ ha n'ala anyị nwanne m nwoke ịma na ihe ndị boko haram a ya bụ ihe eh, osikwa na eh, ikute ụtaba bawa n'ime ahịa hmm. ka egwu ka egwu <laughs> ndị be anyị na ọ na emeghi na ụwa ụdị eziokwu <laughs> egwu ka egwu ka egwu ka egwu ee eh, ya bụ ihe abụrụ ihe kwada ee etu ha si wee kwakọrịta mgbọ ha wakporo ndị agha obodo anyị ebe ha nọ ewee sị na egburu ọtụtụ n'ime ha merụọ ọtụtụ n'ime ha arụ ndị nta akụkọ ụfọdụ si e, e, ọnwa dị etu ndị a si na nke ọzọ mm. mana a na-asị e, mana ihe niile mkpokọta ndị egburu karịrị iri mmadụ iri ndị agha abụọ mana a na-ekwusi na ihe mere bụ na ngwa ọgụ ha ndị emelụrụ ala ọkarị eh, o ji efukwa ha n'ụlọ ọgwụ eh, si na ngwa ọgụ eh, ha na ụfọdụ na ha jere ha nọ ka ndị akwado ha akwado na ngwa ọgụ ha ji anụ agha adịrọzi mma hmm. na ụfọdụ oteela egori ya ya ka ọkwa ihe onyonyo ndị ụfọdụ ndị agha gosiri ka esi wee na-ekwu ya mana ekwuru enu ekwuru ana na o nwere ihe pụtara na ya bụ na obi esichaghị ike na ekwesịrị ka ha gbaa ha ume ya mere onye isi ala ji wee jewe ebe anwa wee sị mba na ọ bụrụ iwere ekwentị kpọwa na ọ bụrụ izi mmadụ ka eje ka ya were okwu ya ruo ofu ha n'anya gwa ha okwu ka ha nụ o wee rukwanụ fụkwanụ ha gbachakwa ha ume ee gwachakwa ha okwu wee sị ha na mba na obodo anyị ga-eme ka ha ghọta na onye ọbụla ee eh, na-anụ ọgụ maka ọdịmma be anyị na ama akpanaghị anụ so na ama mm. ahapịa o wee nọkwara ebe a wee nye iwu si ka ee eh, ndị otu ndị agha kwado ọfụma buru ọgụ buje na ọgbọbe ndị a ka egosi ha na ọkwana mmadụ ka ha na ha na-eme ihe eh, ịmara ihe a kwuru ugbu a ịmara ofu atụmatụ ndị agha anyị ji bụbu na ha nọrọ chere chere ya bụ mgbochi na anaghị ebu anyị ebuso ndị a ahapụ a na-echere ka ha bịa bụrụ anyị buso ka ha ghara ịgafe ebe e, e, e, mana ọ bụ na otu a ka esi achụpụ ndị mmadụ ọ dịzie ka a na-eche eche onye ọbụla chere ha chọpụtaziri ugbu a na ọ bụrụ iche nche nọọ ịnụ ọgụ hmm, maka na ndị a na-anụsụ ha ekwuru sị na etu kachasị iji wee chee onwe gị bụ iburu agha bụkwasa onye chọrọ ibuga chọrọ ibu ihe maka na mgbochi ka ọgwụgwọ ya na iburu ogu bụ abụ onye anwa ọzọwa onwe ya azọ mana ọ bụrụ na ị nọ eburubata na be gị ịzọba onwe gị azụ. mana ọ dị ka ihe a ka ndị Boko Haram meziri ugbu a na ha ebuzi ọgwụ bata ndị Naijiria na-azụ ha wee na-akọwakwa si na ndị a enwetachakwa enwetachakwakwa e, ngwa agha e- ụgbọelu mmadụ ada anya hmm. a ga-anọrọ ofu ebe na-akpa ya hmm. aka na-aga na-akpa ya uwe na-enyocha na-atụ mbọ na ndị enwetakwa ụdị a ndị obodo anyị nwekwara ya mana ọ bụ ihe eh, mmadụ ọ bụ ihe na eche ụra na ndị a nwere ụdị ngwa agha eh, eh, ana ọ na ya na-ekwukwa na ndị mba ofesi hmm. ndị mba ọzọ ndị o telara ha na ụdị ọnọdụ a na-abịakwa Hmm. na-adụnyere ha okwu ndị boko haram hmm. na-esokwa ha nụzikwa ọgụ a na onye ahụ mere aka ji wee ha ike otu etu o si ha hmm. mana chizi ekwuru enu ekwuru ana ọ bụ eziokwu na ụdị ọgụ a ọ na-afịa arụ ọ bụrụ ihe ị ga-asị na iteta n'ụlọ ijee nụọ merie ndị anwa mana eme ihe ka o kwesịrị ịdị ndị obodo anyị nwere ndị eh, agha ndị azụrụ azụ ndị nwere obi mana ụka akwado ha nye ha ngwa ọgụ tie ha aka n'obi mee ka ka ha ghara iru ebe ahụ ka a na-achụ ha ka ọkụkọ mana ya ọ bụrụkwa n'aka ka eji anụ ya ịghọtago hmm. ya mere na e, ọ bụrụ na ndị nhazi ndị ọchịagha ndị obodo anyị mere ihe a kwesịrị ime donyere ha ezigbo ukwu were ngwa agha ngwa ọgụ dị iche iche ha chọrọ wee kponye ha bunye ha ka ha zọpụ ije agha ihe dị iche ga adị ọdịmma Atiku jere ike ọha ekwere mmadụ ee jekọrọ ihe mere o ji bụrụ mkpume Igbo ya bụ Peter Obi ka ọ ghọtara bụ ihe ga-eso ya e, wee zọọkwa ndọrọ ndọrọ ọchịchị nke Naijiria. Hmm. n'otu ndọrọ ndọrọ ndị eji nche ndo wee mara hmm. ọ bụ nche anwụ kedu ka si fụ nke a ee eh, ya bụ ihe mara mma ịma na mbụ o nweela mgbe anyị tụtara ọnụ n'ihe a mgbe ndị ndu ndị Igbo na-akọwasị na agwarọ ha hmm. na o nwere etu o si wee bịakwute ha eh, jụọ ha kedu ka ha ga wee kedu ka ha si wee fee ha o wee mewuchi ya anya wee na-asị etere ụgba etere azụ na ihe dị mkpa bụ na o nwere ịdị n'ofe mana ịma na ihe dị na ndọrọ ndọrọ bụ onye na-ekwu onye na-ekwu onye na-ekwu mechaa nọrọ ana hmm. hazie okwu akwụrụ eh, ugwu bụ nkwanyere hmm. nkwanyere ha sịrị nọọ ihe gbasara okwu atịkwa eh, eh, Atiku emekwekwan ka onye na-ege ntị o ka onye bụ onye ndu wee sị mba ee ka ha bịa kọwara unu na ihe ahụ na-ekwu bụ eziokwu na-ekwu ihe mere nji wee mee ihe m mere na ọ bụrụ na unu otu otu otu otu na unu adịrọ mma mana ebe a chọrọ naanị eh, otu onye eh, ga-anọrọ ewere ọnọdụ ma ndị eh, kwesịrị ime ya bụ ihe erika otu onye otu onye ga-ejeriri mana edisi na ebe ọja nechara ọnụ ya mm. wee maa ya n'ọnụ kwere ya sị ka ya buru ya mm. na ya ga-ebu ọfụma maka o si wee dị kemgbe e, mkpu mepụtakwara okwute mhm. Mhm. ọ pụtara e, ọ dịghị m ka o nwere onye na-asị na nwa amadi abụrụ o o tozuru etozu e, mana ndị Igbo kwuru sị dịka ndị ndu ndị Igbo ha na-ekwusị na ọ ka ekwu okwu ka okwu kwesịrị ịdị maka na ogwu bụ nkwanyere nkwanyere nwaanyị ji nkwanyere ya so nyabi ife bụ na etu o si wee dị adịka mma etu o si wee jee amaka akpa anya bụ nkata maka na akpa akpa na n'igwe ihe aka ha mere ọ ma ndị uwe ojii nọ na ya bụ ndị ogbe ọgụ nọ n'obodo Abịa si na ha aka ha kpara na ndị otu ndị e, na-azọ ka eweta obodo Biafra n'ala Igbo ịma e, na amachiri otu a wee sị na ha jidere ha jide ihe afọ n'aka ha bụ ọgba tum abụọ e, akwụkwọ ejimmara ha akwụkwọ mgbasa ozi nke Biafra a bụ akwụkwọ ejimara ha bụ nke Biafra akwụkwọ mgbasa ozi nke hmm. Biafra ejikwa akwụkwọ nke mm, ukwe obodo Biafra mara ha ejide ha e, wee sị na ihe ọzọ ejidekwa n'aka ha bụ ọkọlọtọ hmm. nke ndị Biafra ịma na e, m ihe m ga-ekwu n'ihe ha mana ee dịka taa agụgụ m ee ozi mgbasa hmm. ndị uwe ojii ala anyị wepụtara na abuja maka ndị ejidere na Nnewi mgbe ịgụcha ya ha dere nchebe ọchị ma ihe nji achị ọchị ihe nji achị ọchị bụ na eh, oge ụfọdụ ndị mmadụ na ndị uwe ojii ala anyị ha na-ekwu okwu na-eme ihe dị aga ị na-eche okwe mana ihe a bụ ihe mere eji mechie ahịa ndị nọ n'awa bụ ahịa ọdụ ahịa ka a bịa chịkọrọ mere na ugbu a na ndị ahịa cheru eh, eh, mechiri ahịa ọ dị ha ka ọ na ndị ha na-agwa bụ ụmụaka na mbụ kedu ihe ji wee machie otu a ee eh? kedu ihe a na-eme kedu ihe a mere ndị Igbo ọnụ na-eru n'okwu ekwuola kwukwasị kwuo si, kedu ihe ụmụ IPOB mere afụnụbeghị ebe ha ji egbe mhm. ọkwa kịta ha kwuru na akwụkwọ e, e, ozi mgbasa ndị a wepụtara na asị na ha fụrụ ndị Eh, ụmụ ipob ebe ha na-ezukọ na-ezukọ mm. na ha ji ngwaahịa ee eh, na-eyi egwu wee na-ezukọ ka ha wepụ ndị mmadụ ngwaahịa na-eyi egwu hmm. emechaa ejide mmadụ iri ịtọ na ịtọ n'ime ha na Nnewi mgbe ha dewere ngwaahịa anwa na-eyi egwu a sị na ejidere ha na ya gịnị ka ha dere okpu ise hmm. Eh? Hmm. okpu ise ọ kọrọtụ ya flag hmm. ise na na tumtum asatọ chizi ihe a bụ ngwa agha na-eyi egwu hmm. ejidere mana ndị na-egbu mmadụ ndị na ndị ma ndị na-eche achị ehi a ka na-egbukwa onwenube mbọsị ha jiri mfụrụ ha bịara edute ndị a kwụtịa ha na etu ha si akwụtị na gosipụta ụwa niile mm. na anyị ndị a na-egbu mmadụ n'abalị na ndị na-akpọ ehi mm. na-egbu mmadụ anyị anụbeghị ya mana ọ ndị a ya ji ọgba abụọ ọgba abụọ akwụkwọ ejimara ha e, na akwụkwọ mgbasa ozi akwụkwọ mgbasa ozi na akwụkwọ ukwe ha chizi kedu etu ha ga-esi wee gbu mmadụ ọkwa ọ bụrụ ọ bụrụ na ndị ori bịa kịta ndị uwe ojii agba ọsọ hmm. mana ebe a ga-egosi ike ha bụ ndị onwere ha ji ndị onwere ha mee anyị na-ekwu ekwusi ike ọ bụ na ọ bụrụ ajọ ndọrọ ndọrọ mmadụ ịpụtasị na m sị ka m kwuo ka m ga-esi wee mee ndụ m hmm. ka m kwuo ka m ga-esi wee mee bi o nwere iwu onye anwa dara mana ọ ka iwee fụ mana ihe na ha ekwu ekwusi ike bụ na ndị a ga-akpachara anya maka na mkpachara anya na-ekwu na a ga-akpachara anya bụ ndị uwe ojii na ndị ala anyị hmm. mkpachara anya ha ga-akpachara bụ ụmụaka na ha agba aka na-akpagharị hmm. ha na-awakpo ha na-awakpo ha o nwere onye ji egbe ọkwa mbọsị eni ndị otu eh, na-afụ maka eh, ndị afọ maka eh, nnwere onwe mmadụ ndị Amnesty International hmm. na ha ekwu kemgbe na ndị agha obodo anyị na ha jiri gbuo ndị a na-aba hmm. ndị a na ha ebogide ndị agha ebogide ndị uwe ojii na a na-egbu ha mana oge ọbụla ndị uwe ojii jidere ha m ga na-ege ntị ka nnụ ebe a sị hmm. na ha ji mma na ha ji egbe na ha ji osisi na ha ji nke na ha ji nke ma ya burugodu rọba katapọt ha ekwubeghị na ha ji nọ akwa flag bụ akwa okpu chizi kedu etu okpu ga-esi wee gbu mmadụ na-asị ọka wee dị ka o nwere ihe ndị uwe ojii a na-arụ mhm. otu si wee na-ekwu ya sị na etu ndị gọọmenti etiti si eso ihe a ọ dịrọ mma ihe a niile bụ ihe a ga-anọrọ na akpa akpa otu a ka esi jiri ike soro ndị Boko Haram mm. ndị Boko Haram na ha akọ akụkọ akọ na-akọ ndị na-ege ha ntị a na-ege ndị adaege na-ege na-amụ ha amụ ha nọrọ na-eme ihe a na-eme ya ka emegide ndị ndọrọ ndọrọ ndị ọchịchị obodo ndị isi ọchịchị obodo eji mm. etinye aka na ha etu esi na-atinye aka na nka kịta tinye aka na ha megide megide were ha wee na-achụ ndị ya na ha na-adịrọ na mma ndị ndị ndọrọ ndọrọ ha na ana adọ ọhịa na-achụ ha na-achụgharị ha ha marụcha ihe niile a na-eme asị ka apịchie nwa amadi ọnụ ka ọ ghara ikwu ihe ọma eje gbuo ya ọkwa onye ejidegoro hmm. ejide gị kee ya agbụ n'aka agbagbuo ya kemgbe anwa ịma eh, eh, na onye gburu ndị hmm. na onye gburu nwachi abụ na chi abụkwuru n'ụzọ eh, ha ejego gbuo ụla ụlọ agba ahụ ọsọ n'anya mgbe anwa obodo anyị a ji ewere akụodo odo ịma akụ odo hmm, hmm. wee noo kemgbe anwa anyị na-ekuzi anyị chọ ịrara ụra anyị akwụrụ ọtọ hmm. so ndị a ana m ekwu ekwusi ike na ihe gbasara ihe ndị IPOB a ọ bụrụ ihe eji ike na garagara eme ihe ndị a bụ ụmụaka iwe ọdụma dị n'obi na ihe ị ga-eme bụ nọdụ ha na ka a kpaa akpa mana ndị gọọmenti kịta ha chọrọ ịnụ na a na-akpa akpa mana abịa na-akọ na-akọ anya wee na-ajụ a were ike a niile ha ji wee na-eso ndị a na ejiri egbe hmm. na-ejiro mma wee chụọ ndị na-akpa ehi na-egbu mmadụ hmm. chizi ọ dị ka ndị be anyị ma dị na-alarụ ụra ma ọ bụ ịfọdụ ụdị atụmatụ ha ji achụ ndị Boko Haram na ha na-akụrụ chere echere hmm. Eh, nọrọ na mgbochi ka ha na-egbochi mana ha ma na ebe na ndị a na-abụ ndị agha na-anụsọ agha ọgụ hmm. n'ọzọ ugbu a ka ha chọrọ ugbu a egburu egbugoro a na-egbu ndị ndị agha ka ha chọrọ ikunizi ugbu a eh. wee gbasozie ha ọgụ ịma ọ nwere onye ada eje ọgụ ma na ọ ga-etigbu mmadụ na ọ ga-emeri ndị uwe ojii ma na ndị ha na-ejekwu na o nwere ihe ha ji onye a mere a na-ekwu ha enupụta na igwe jee mee gara gara gara bịa na-asụ eh, ogologo oyibo na-ede akwụkwọ na-asị ha ji wee na ha jidere ndị ndị na-achọ ka ha mee nke a na adị egwu na abụ ndị ekpere mana ha mere nke a na na ngwa ọgụ ha ji mgbe edeweziri ihe nwa maka chizi omechaa ngosi gị ya ha dere sị na ndị a na etu a si ya n'oyibo dangerous weapons amarọ m etu ọzọ ga-esi wee tapịa ya dangerous weapons emechaa dewe exhibit exhibit bụ gịnị ihe ihe mmachi iwu hmm. ejidere n'aka ha e <laughs> ihe akaebe ejidere n'aka ha a ga-eji wee gba akaebe na ihe aka ha ji hmm. wee mee ihe ha mere wee gụwa okpu wee gụwa e, e, e, ngụgide ngụgide ka mfụ ebe edere mara nke na-ewu ya ịfọrọ na ndị ahịa bịa mechaa sị na ihe na-ewute ha bụ nọọ ndị otu ha na-azụ ahịa nọ n'ọba ahịa n'ihu ọba ahịa ka ha bịa chịkọrọ mere na ahịa ahụ na ndị isi ahịa ugbu a na-ewu iwe na-asị na ọbụrọkwa si kpọpụtara ha ndị ndị otu ha ya ọka na-ekwu ndị nọ n'ahịa n'ọba ahịa ha eje ebe ahụ jide ha ma ama m etu ndị uwe ojii obodo anyị si wee dị ha ma eje nyocha anya n'ime ha ụfọdụ ga-amakwa eziokwu jidesie ndị a ike